ọkwanụ nkili nkili ka a na-ekili odogwu hmm? na mbọsị amụrụ odogwu ka amụrụ n'ibe ya nnu okilikili ka a na-agba ukwu ose na-adịgharị ihe elu ide <laughs> ide ide ide gwa m okwu gwa maka na ọ bụ ntị na obi ka eji anụ ihe hmm? ọ nke ọ mere maka na ihe afụrụ ka a na-ekwu ide ide ide ide ụwa dị egwu ndị dị egwu bi n'ime ya na-eme ihe dị egwu n'ezie opi bụ ngwa egwu ọja bụ ngwa egwu mana opi dawa ka ọja makwa na ọja dawa ka opi amara na ihe ọjọọ adịla asịla <laughs> m na ọ dị mma ebe ụmụ mmadụ ji ihe ọjọọ anyị isi ebe mmadụ na-ete abụba udele n'isi asịla m na ọ dị mma ebe ofeke na-akọ dibịa nsị. ebe nwaanyị na-arị elu nkwụ asịla ogwe gbajie n'ihi na ịgafeela uche ụmụ ụwa jọka maka na onye nkọwa ka ọ dị ya asọba ya oyi ide <laughs> onye a ga-asị ịhọrọ ka hapụ ịhọrọ nke dị mma nwanne jiri ya nwayọọ n'ihi na oji nwaanyị anaghị emere ahụ ka e wetagbuo ihe akpụ n'ọnụ ọyime egbula m mana biri ka m biri maka na ugbu a ka ụtụtụ hmm? ugbu a ka ụtụtụ anyị chọọ nta anyị ga-achọta anụ hmm? elekwala m anya sị na dịka anụ a na-ata ata oyim ka anyị chọkarịa nta ugbu a ka ụtụtụ ebulara m ihe ọjọọ n'obi ka obi gị dị ọcha ebe m nọ ebula ihe ọjọọ ebe mmadụ ibe gị nọ mana ka anyị chụọ nta anyị chụkọrịa nta na anyị ga-achọta anụ maka na oji egbe agbatuji ọkọ ya amakwa gị n'ọbụ nke ya na-efu oji egbe agbatuji ọkọ ya amaghị na nke ya na-efu ọ nọ na mmiri asa arụ mana na a na-emebi mmiri maka na anyị na-aṅụ mmiri aṅụ ide ọkwanụ ihe mfụlụ ka m na-akọnụ nakwana otu o si mee n'ama ka m bịara ịkọrọ anyị Ifeanyi Onyeije Ifeanyi Onyeije ọ nke o mere gwa m okwu gwa m okwu ide <laughs> ide